mmiri ọkụ eji egbu mbe isi nke mbụ ala jụrụ oyi na be maazị ụzọdịmma onye bata ọnọrọ ala mechie ọnụ n'ihi na ọ maghị nke ọ ga-ekwu oketere onwe ya okwu na ụka nwunye ya nọ ka ga-asị ya kwado maka ibe akwa ụmụaka kwụsịrị igwu egwu ọ bụghị na ha maara ihe na-eme ha lere ndị okenye anya hụ ka ahụ si jụọ ha oyi je nọrọ nwayọọ nke ha Enugu niile na-eme onye bịa lechaa anya ọ ga-akọrọ ibe ya ndị ụfọdụ na-abịa ndị ọzọ a na-ala o nweghị onye o nyere ọnụ okwu n'ihi na ọ dịghị onye tụrụ anya na ụdị ihe a ga-adakwasị Maazị Ụzọdịmma ka a na-eme Maazị Ụzọdịmma duru ndị uwe ojii bata ozugbo ha batara ndị mmadụ bidoro lawa n'ike n'ike n'ihi na ọ dịghị ara ahụ ha ejidewe onye ọbụla ha hụrụ ka ọ bịa kwuo ka o si hụ ihe mere ma ọ nọ mgbe o mere ma ọ nọghị maazị Ụzọdịmma uru ha bata ebe ozu ụka afọ dị ha wee lechaa ozu ahụ anya dechaa ihe ha dere n'akwụkwọ duru ya pụwa ụgbọala ndị uwe ojii bịara buru ozu Okafọ mmadụ niile wee lasaa Maazị Ọfọdụile na adọ Ikenadọ n'ala, Ọfọdụile wee sị na ya amaghị na mma ga-eme ihe dị otu a. adọ zara ya sị, o nwere ka a na-emerụ nwoke ihe ike ụwa agwụ ya ndị mmadụ amaghị ihe mere Ụzọdịmma kọrọ m ihe mere n'oge ọ na-eme. Nwunye Ụzọdịmma na nwunye Okafọ adịghị na mma Nke a mere okafọ na mma ji bido sewaokwu nke ha. okafọ chere be ha gwọọ ọgwụ ọ ga-eji kpochapụ mma na ụmụ ya. N'otu afọ a anyị nọ n'ime ya, ụmụ nwoke abụọ mma mụrụ anwụọla. afọ maara ihe mere ha. Lee otu nke abụọ enyi ka o suru ji sunye enyi richaa daa n'ọrịa. mma wee sị na ya agaghị anọ ndụ anya ya ahụ ntị ya wee mere mma wakwu ya gbuo ọfọdịle kpọrọ n'ubu si na ọ dịghị onye a ga-emerụ ihe otu a ọ mgbe emegwarala mgbe mma gbuchara ya o were mma ahụ gaa na nke ndị uwe ojii chenye ha onwe ya ebe ahụ ka ndị uwe ojii si bịa kpụrụ ya bunye ya n'ụlọ mkpọrọ ebe ọ ga-anọ ụbọchị ikpe eruo ebe ahụ ka ha si kpụrụ ya bịa n'ụlọ ya kpụrụkwa ya laghachi.